On the beat is two flex. Osetie. Ọnwa afọ Igbo. From United States of AI, Ebonyi State. One, two, three, two. Adun, Adun, Ebonyi State a big city. Everywhere is looking good, the development is number one. Adun, Adun, Adunkeru, Ebonyi State a big city. everywhere is looking good the development is number one ife gị nna onye zitere anyị onye ndu gọvanọ devo mayi nwoke mara mma ọkpara ụmụ na-aga ọkpara ụmụ na-aga afọ ikpo aka m dị n'elu akụbara hawa na jowe salutu onye na na ya biko eje n'ọdụ onye enyi na-eme n'ife na-eme n'ife na-eme ma na Texas ebe niile ihe niile bụzi mma Nlele Ebonyi State is on duty Ebonyi government is working Ebonyi State is on duty Ebonyi State is on duty Ebonyi government is on duty Ebelebe Ebonyi State is ebe anọ Adụ Adụ Adụ Ebonyi State is a big city Everywhere is looking good The development is number one Adụ Adụ Adụ Adụ Ebonyi State a big city. Everywhere is looking good. The development is number one. Yeah, let's go. Ka anyị godo ohe a egodi na nke Malaysia n'ọkwọ nkwụ. Amecha biko egodi nwa mbọ tụdị a. Guys biko yericha ya kwa Anyị si ebe anyị na họteelụ Odogwu. Odogwu onye eze. Ala anyị mara mma. ala anyị bụ sọma Ebonyi steeti mma Abakaliki mara mma e eh, ala anyị mara mma Ebonyi eh, steeti anyị bụ sọma, mma eh, ala anyị bụ sọma, ala anyị mara mma e Nkezi mara mma mana Mgbejọkụ mara mma e Ọhụzara bụ sọma, mma ma na Ezilọ mara mma Adu, Adu, Ever in states, big city. Everywhere is looking good. The development is number one. Adu, Adu, Adu, Ever eh. in states, a big city. Everywhere is looking good. The development is number one. Ebulu mba, ya na kodogwu. Odogwu hotel, odogwu onye eze. esi ebe anyị gaa na nke arụ bucha ọ ebe a ka anyị ga-alọji ọ na-eti Lizzie ka ọ nọ ọ o kwesịrị odogbe ekene gị onye eze ebonyi onye ibe ebe a nọ ụmụ nwaanyị anyị na-agba mbọ ha na-agba mma ụmụ nwoke anyị bụ nọmba wan anyị sitezie di a anyị agazi Abakaliki taụn jee were anya gba krismas gọvanọ injinia Dev Umahi ha hawan twali ruo mpa is too flexing. Skins and the Miss.